dịka anyị na-aga n'iru n'okwu chineke n'ụbọchị taa ọ ga-amasị m nwanne m ka anyị ego n'anya n'ime akwụkwọ Aịzaya 57 verse 14 to 15 akwụkwọ nsọ na-akọwara anyị n'ebe a ọ ọ ga-asịkwa tutulian ọ ga-asịkwa chulenụ chulenụ dozienụ ụzọ kpụpụnụ ihe isu ngọngọ n'ụzọ ndị m n'ihi na otu a ka ọ sịrị bụ onye dị elu nke emekwara ka ọ dị elu onye na-ebi ebe mmadụ niile ebighị ebi onye nsọ ka aha ya bụ ka aha ya bụkwa ọsị n'ebe dị elu dịkwa nsọ ka mbi mbinyekwara onye mmụọ ya bụ ihe nzọpịara azọpịa dịkwa ala ime ka mmụọ nke ndị dị umeala n'obi dị ndụ na ime ka obi nke ndị azọpịara azọpịa n'ime mmụọ ha dị ndụ n'ime nkọwa ihe ndị a niile onye nwe anyị na-ahazi ọnọdụ iji wee fụ n'ezie na onye nke na ebunye onwe ya ga-abụ onye nke na-ada ada onye onye na-afụta n'ime onwe ya mbuli elu onye anwa ga-abụ onye na-afụta onwe ya n'iwetu onwe ya na ga-abụ onye e mere ka ọ dị ndụ ọ bụrụ onye ga ebunikwa elu n'ebe o kwesịrị ekwesị a chọrọ ka anyị lenye anya ọzọ na akwụkwọ ilu isi nke asatọ anyị ga-aga na amaokwu nke Ah, isaa welu ah, ah, na nke iri na abụọ akwụkwọ ilu o wee kwuo wee si n'ebe anụnwa dịka dịka solomon na-enye anyị nkọwa ya n'ụbọchị taa ọ sị n'ihi na eziokwu ka okpo okpo ka ọkpọ ọnụ na-ekwu dịka onye na-atụgharị uche ọzọ ihe arụ nke nke ebubere ọnụ m ka ọ na-emebi iwu bụ dịka chineke na-ame anyị nghọta n'ime okwu a akwụkwọ nsọ na-enyekwa anyị nkọwa mgbe anyị na-agasị n'iru na-agụ ya na-aga ị ga-afụta ihe ndị ọzọ na-akọwara rịọ sị n'ezi omume ka okwu niile nke ọnụ m dị ọ dịghị ihe na-ezighị ezi ma ọ bụ ihe gbagọrọ agbagọ dị n'ime m ha ha niile pụtara ihe n'ebe onye nghọta nọ ha zikwara ezi n'ebe ndị na-achọta m ihe ọmụma nọ nara ịdọ aka na ntị na-anarakwa narakwa ọlaọcha narakwa ọmụma karịa ọla edo ọma arọpụtara arọpụta n'ihi na amamihe dị mma karịa rọbi ihe niile kwa nke na-atọ mmadụ ụtọ ha agaghị araka <clears throat> ha agaghị araka ya mụ onwe m bụ amamihe emewo ozi ezi uche ebe obibi m emewo ezi uche ebe obibi m ọ bụkwa ọmụma ihe izuzu dị iche iche ka m na-achọpụta <clears throat> n'ime ihe ndị a niile onye nwe anyị na-enyere anyị aka ịfụta n'ezie uru ọ bara mgbe mmadụ na-ewetu onwe ya ala n'ime chineke ọ ga-enye gị ezi uche ọ ga-enye gị amamihe dịka m kụwara na mbụ ọ ga-enyekwa gị ndụ ebighị ebi ọ ga-enye gị ogologo ndụ ọ ga-eme ka aka nsọ ya wee dị n'ime ndụ gị chineke anyị ga-eweta ịfụnanya ya n'ime ndụ gị ọ bụrụ na ị gụọ akwụkwọ luk anyị gaa n'iru gụọ akwụkwọ luk isi nkiri na ịnọ amaokwu nke nke iri na otu ị ga-afụkọ ihe ọzọ bụ nkọwa nke o nyere anyị dịka akwụkwọ nsọ kọwara ya n'aba anụnwa n'ime amaokwu nke iri na ụtọ si n'ihi na onye ọbụla nke na-ewere onwe ya elu a ga-eweda ya ọzọ onye na-eweda onwe ya a ga-eweli ya elu akwụkwọ nsọ na-enyere aka ịghọtakasị ihe ndị a niile n'ebe ọ pụrụ iche onye na-eweda onwe ya ala a ga-eweli ya ma onye na-eweli onwe ya elu a ga-eweda ya ka bụ okwu Chineke na-agwa anyị mana n'ikpetamazụ ka anyị lenyegoro anya n'akwụkwọ Pita isi nke isi nke isii amaokwu nke isii isi nke ise amaokwu nke isii wee ruo na isaa nke mbụ isi nke ise amaokwu nke isii wee ruo ya bụ 1 Peter chapter 5 6 to 7 akwụkwọ nsọ lụtara anya aka n'ihe gbasara mmadụ iwedo onwe ya ala o mere ka anyị mata wee sị ya mere weda na onwe ụnụ n'okpuru aka dị dị ike nke chineke ka o wee welie unu elu n'oge nke ya na-atụkwasịnụ ya nchegbu nchegbu niile unu na-echegbu onwe unu n'ihi na ihe niile banyere unu na-emetụ ya n'obi ihe niile gbasara anyị na-emetụ ya n'obi ana m ekene gị ezi nwanne m ọ bụrụ na okwu a metara gị daa kwedegara na Calvary Land Baptist Church PO Box 43 Isingwu Mgbaw unu Idemili North Local gọọmenti Area Anambra steeti Nigeria ma ọ bụ aka na fon 08056179885 ma ọ bụ na email francischino at yahoo dot com ana m ekenekwa gị ọzọ ọ bụrụ na ọ masịrị gị na ị chọrọ ịkwado anyị were zie anyị ozi n'ebe ndị a ha gwara gị nye nwa ga egosi gị n'aha Jizọs amen